mmụ igbo ekenekwa m unu ihe enyi maka wee bịata maka ụmụnne m ndị ebonyi steeti ọ bụ na ịbụ onye ebonyi steeti na-afụ meseji ata taa biko chielu m meseji a enyi m ka meseji a gaa ndị kwesịrị galụ unu n'anya n'ala igbo taa na afụ na o nwere ihe na-eme n'ala igbo a mana many people da like ikwu maka ya some ndị nke na-ekwu maka ihe ekwu na-eme ekwuo ya sọm pepụ ndị na-ada like eziokwu a na-achọ ọnụ onye anya mana sọba na peji ma dị kọnsan ihe ọbụla bụ ihe gbasara ndị igbo ka m na-ekwu ihe ọbụla ma nke na-adịrọ mma ndị igbo na-eme m ga-ekwukwu ya nke dịkwa ma anyị na-emekwa n'ala igbo a m na-ekwukwa na peji a and ihe maka emebidata maka maka the kind of discrimination our people si n'Ebonyi steeti na-efesi na anyị igbo anyị ọ bụkwa na among other people nọ na among igbos ọ mma enego mmanya n'anya n'anya n'anya afụ na o nwere something ego ọ na n'igbo a for instance o nwere one video na watch tata one guy na-ekulu egwu gụrụ maka ndị Igbo dị egwu sị na-agụ Igbo kwenu the guy wee listicha steeti nne dị n'anya Igbo wee gụọ Imo gụọ Anambra gụọ Enugu gụọ abịa ọgụnyero Ebonyi steeti the thing wee remind ya m one certain time nwe one guy imelu vidio ọ nọ na vidio na list gasị steeti dị n'anya Igbo ọ gụọ Enugu gụọ abịa gụọ Anambra gụọ Imo Ogunyoro Ebonyi wee gaa na comment section wee fụcha some people na-asị no mistake some na-asị no obuno skip ya na mind m wee sị ka m jụọ kedu ka o si abụ mistake o wee bụrụ na oge niile ezi ọ bụ sọnsọ Ebonyi ka na-eme omit oge niile ezi ọ bụrụ sọnsọ Ebonyi ka some of these people na-eme omit the thing abụrụzi mistake ka ọ bụ ikwu nke bụ eziokwu some people na ala Igbo anya na-afụ ndị Ebonyi asị eh, nobody a na-afụ ndị Ebonyi asị e na ọjọọ jara eme na Igbo onwere na-afụ ndị Igbo asị na onwere ndị Ebonyi asị na ndị Ebonyi bụ jọs jara na nwere ulu faba na Igbo anya sometimes na mekwa mere across some people ga na-asị gị dat na Ebonyi steeti bụ Awụsa dị na ala Igbo mana abịarọ m tata ka m bịa preach be for ndị mmadụ ịlaiki ndị Ebonyi maọbụ ndị mmadụ ịlaiki e ndị Ebonyi ime ka eme vidio taa ọ bụ na ịbụ onye Ebonyi steeti na-afụ vidiyo olugo mgbe anyị akwụsị dị na complain about the way others are afụta ndị ebonyi olugo mgbe ya akwụsị dị na-ebe akwa maọbụ na-afaịtị ndị mmadụ maka na fana akpọ mmadụ mmadụ bụ nwa Abakaliki mana fana si na mmadụ bụ onye Ebonyi steeti mana fana si na mmadụ bụ na Ebonyi bụ Awụsa dị na n'Igbo all those things a na anyị kwesịrị dị na-enwe time for all those things because ihe nna bụ distraction ka ọ bụ mana ọ dị oke mkpa na ịbụrụ onye Ebonyi ihe nchọkwu na-eme na bụ ịbụrụ onye Ebonyi steeti ịkpata ego mee ka chọọ na iburu ụzọ mebi investment na Ebonyi steeti because na ọmata ihe ọbụla mere n'ụwa nwata ka ọsọ ọsọ si wee chụọ mmadụ your final destination bụ your steeti ọsọ chụọ gị na Nigeria today the final place ị ga-agbaje bụ na your steeti ahụ so many people na feel that na ndị Ebonyi steeti ejiri ego enwere many many Ebonyi steeti guys ji jezigbote ego other south east steeti efu today ịga na Anambra in particular mgbe m bi na Onitsha enwere many many Ebonyi steeti guys na-azụtafe na main market bụcha ndị ji si ezigbo ego lụchalụ nọ na Anambra steeti ma ndị nke lụchalụ nọ n'Imo steeti ma ndị nke lụchalụ nọ na Abia ma ndị nke lụchalụ nọ na steeti mana ọ ka na Igbo anyị onwe ndị nke na-efi nọf sọ fọma bụ ndị na-akpata dị ego na ndị ọzọ akpatazi dị ego simpl because na o nwere ike ọbụla na-afụ sọ m ndị Ebonyi adakwa na-eme ma hawking maọbụ na-eme na-akwa baro so automatically some of them was feel that na Ebonyi steeti enwero ndị ji nkụ dị ya mana ihe a bụkwa lesin ka ọ ga-abụ dịle onye ọbụla bụ onye Ebonyi olugo mgbe ndị Ebonyi ga-eriduzi aka n'efe asị eme hawking kwụsịnụ ibu wibaro kwụsịnụ dị na-alụlụ ndị ọda steeti ọrụ ọ bụ na ị nwere ego iwolu ume ị ga-eji were aha ebe na-akọlụ ndị ọda steeti ọrụ wuoli ya jee kọba ugbo na Ebonyi steeti a naanị dị na Ebonyi steeti karịa akarị iwolu ume anyị ga-eji were na-agaghalị ngalị na-ebughalị kii maọbụ na ị na-ebughalị mma na ndị otu ya jee kọọ ọbacha posados kii na that place iwolu ume ị ga-eji iwe na-agbalụ mmadụ bụ ndị na-asavụ ndị mmadụ ị na-alụ made na-alụ other things because some of the reason na cause all this let down and insult bụ these three things in list now because na ndị Ebonyi steeti na-eme hawking because na ndị Ebonyi steeti na-akwa baro because na ndị Ebonyi steeti na-help some other people wee na-alụ ọlụ gbofa ọ bụkwa na ọ dị bad o because nọkwa ka obodo si wee dị ọ dị na na kọntra anyị nọtụde na agụ juru everywhere mana o nwere some other people nọ na other south east state ọ bụla kama ga-eme those three things in listing now afa n'ụlọ agwa na-agụfa kama afa n'ụlọ agwa na-agụfa kama afa ga-eje eme ya so ọbụna ọdịgo oke gbana ndị ebanye n'igwe mafa ga-ebido pakeji bụ onwe ha pakeji be na anyị ịkpata ego bụrụ onye ebonyi steeti jee mee investment na ebonyi steeti ọkọtọ mmadụ ga-invest na ebonyi steeti ọ bụrụ anụ ga-invest dị ọsị na afụ sometimes people nwee ike a na-akpa nkata ka ga-esi eme investment na n'igbo anya ị na-afụ ka ga-esi na-eme nchọn gasị ọda steeti mana the moment nwa ma nchọrọ maka ebonyi fasị gị ebonyi na-ebe ekwa na ebonyi bụ no land nwere ebi na ebonyi steeti ịfụ ihe bụ impression pipu na-enweta ka mmadụ ga-esi eme invest n'ọda eastern steeti mana olu ebute okwuru okwu nke ebonyi steeti onye asị gị na ebonyi steeti dị n'ime n'ime ma alụkwa na mmadụ na eburu onye ebonyi steeti start investing in ebonyi ka ebonyi steeti na onwe ya kwu mmadụ usorokwo n'ebe na-emekwu eme onwezi afịa na-azụ onye chọrọ ịbịa go afịa ya chọta gị na ebonyi steeti bịa gụrụ afịa ka onye ọbụla bido dozibe steeti nke ya kọsa ebe steeti adịgokwanụ mma onwebekwe enwebekwe enwebekwe na lak na that steeti now onwekwe na lak dị ya everything dị na that state adịgo na Ebonyi steeti and mere notice fina sometime na some of these people na-abịa si na-akọcha ndị Ebonyi steeti bụcha ndị na-enwere ihe fa bụ so many of them sef bụ ndị owu na-asa na-enwebeghị ihe n'elubedị afọ the ones bụ ndị kpatara na ala Igbo anya na-akarị everybody along mana fama the importance of unity mana some of these miscreants ndị ke na-elibe dị nli bụ dị na-apụta ona a na-discriminate na onye asị Ebonyi na onye asị nke asị nka ọ na-eme mfụkasị mpụ na-abịa asị na steeti dị na n'ọfụma developụrụ fa ama na-atọ m gọsọ nwere steeti na ndị Igbo anya today bụ sọnsọ ndị nọ na that steeti will invest na the steeti ọ dịrọ ọ combination of people from those other states na-aka ọ dịkwa na all the four steeti dị na n'Igbo anya mana some people na-eme tukwu nke Ebonyi a ka eje invest na Ebonyi fa na-agba ọsọ na emeghe ọzọ na emeghe na agbọtọrọ ebonyi state bụ na ọya last last state enwe na south east oluzi mba ekwe eje develop that south is that ebonyi state some people are chọ reasons melu na amaje na amaje invest in that place na-ajụzi ọ ndị mmụọ ga develop the state ka ọbụkwa mmadụ ga develop ya ọkwa mmadụ develop other state nkunu fi n'ọfọ abụzi ndị nọ n'ọkụ ka ezi ga developụzi ebonyi ma ọ bụ na everybody na akụchapụ akụchapụ di ya so ọ bụ onye Ebonyi ka m na-ayọ bido n develop mgbe bido m invest mana Ebonyi steeti na ihe nụrụ na-achọ na-eje steeti na ọ na Ebonyi aha ọ dịgo ọ bụ na laịf ka ị chọrọ ibi na Ebonyi laịf adịgo di ụzọ adịgo mọl adịgo airport adịgo everything dị the environment dị ị ga-eji wee sọsid ma ichime biznes dị ya so ihe na-eme gị na-agbaje na-agbaje n'ọda steeti buru ya bụ ihe gbadataba na Ebonyi steeti ka ịbịa invest ba na Ebonyi aha ka Ebonyi onwe ya dịkwuo n'ọkụ ka dị nsọtụ reduzuo ka ndị anaghị eme na ebonyi steeti na akwabro na akwa nka so that echizi achọta ebonyi afọ ndị ebonyi famaza the importance of ndị ebonyi ịbalụ onwere eji afọ anyị isi so instead I get na complain the way people are, are castigating them, instead I get na complain the way people are insult ndị ebonyi We'll even that insult as a motivation to develop your own state. Yeah, but advice in Makawe Batata. So, ọ bụ I'm going to go message Abiko ka o jee Vira. bụrụ onye Ebonyi kwụsị ịdị na-akwa baro kwụsị ịdị na-ahepụ ndị ụlọ alụ ọrụ ugbo kwụsị ịdị na-ejelu ndị mmadụ meedi ịma ji nwe ya wee sọsidi ya kama ị ga-aje ka ọlụ mmadụ ugbo baa na vileji gị chọta ana lụba ọlụ ugbo dị ya taam o ji eme havest lụọ ihavest cha ya jee ya n'afọ ị ga-aka nweta mọgen ya taam ị ga-ejigba na-akwa baro anwa na-acha gị na-amagbu gị na-amagbu gị na uchu ya na-ahụ ọkụ sọmtin ọ ka mma na ịkụrụ bacha ịkụ ọbacha wulu plank ka ọ chọọ ofu spọt nọ ana yiri ezigbo efe ma mma ka itinye ọfụma n'anya prezent onwe gị ọfụma ka asị nọ dress the way you want to be addressed efu ka anyị sọta gị saa ana efu those people natural natural dị na-agụnye ndị ebonyi na igbo ga-ebido gụnye ebe ebonyi ozugbo ozugbo